AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị bịala ka chineke nọnyere ma gọzie gị nwanne m nwoke nwanne m nwaanyị ana m arịọ amara ya n'isi gị na-asị ka ọ dịrị gị na mma ka ọ dịrị m na mma ka ọ dịrị anyị niile na mma n'ụbọchị gara aga anyị kpọrọ aha ihe abụọ nke pụrụ ime ka anyị bụrụ ndị na-ebi ndụ na nkọcha nke pụrụ ịkpali nkọcha nke chineke n'ime ndụ anyị anyị sị na nke mbụ bụ izu ori nke abụọ abụrụ ịṅụ iyi ụgha n'ụbọchị taa ihe anyị chọrọ ileba anya n'ime ya bụ ihe ndị a niile nhuku ya nye obodo nhuku nke izu ori nye obodo nhuku nke ịṅụ iyi ụgha nye obodo ma ha nwere rie nhuku n'ụzọ ọ bụla ọsịsa nye ajụjụ a bụ ee o nwere nkuku." n'ihi na ihe ndị a bụ ihe a na-eme n'ebe niile ọ dịghị onye ji ha kpọrọ ihe ghọta gị onye mụ na ya na-atụgharị uche bụ na ụdị izu ori a a na-ekwu okwu ya bụ nke mmadụ na-eme maọbụ nke mmadụ na-ezu ma ọ bụ akparamagwa mmadụ nwere ike ịkpa ị na-akpọ ya izu ori ọ gaghị adị ya ka ọ bụ izu ori n'ihi na ọ dịkwaghị ihe eji akparamagwa ndị dị otu a kpọrọ onye ọ bụla pụrụ ime ya a na-eme ya n'ebe niile na ngalaba dị iche iche nke ụlọ ọrụ anyị onye ọ bụla na-eme ya ọ dịkwanụ ihe a na-eme onye mere ya ahụ ya dịka gasị na ọ bụ nke m ga-apụ iche ahụ ya dịka gasị na ọ bụrụ na emeghị ya ị pụghị ịdị ndụ ị pụghị inwe ọganiru ma ọ bụ eziokwu ọ pụtara ewepụ ụzọ aghụghọ na mmadụ apụghị ịgbaga na ndụ nke a ọ bụ eziokwu ọ pụtara na ewepụ ezuori na mmadụ agaghị agbalite na ndụ lee anya ọ bụ nke a kpatara ọ bụrụ na ị gaa n'obodo ndị mepere emepe ka m ghara isi obodo ndị mepere emepe ebe ọ bụla nke ị nwetara onwe gị ị ga-achọpụtasị na ihe ndị ahụ ndị na-eme ka ndụ gbara mmadụ mfe ma ọ bụ nke otu onye na-ewepụta nye ọha ma ọ bụ nke ndị ọchịchị na-ewepụta nye ọha ị na-aga n'otu ebe ma ọ bụ nke ọzọ ebe a na-ere ihe ndị a were ma kwụọ ụgwọ ihe na-eme a na-eji azụta ihe ndị a n'ọnụ ọgụgụ ego nke a na-eji azụta ha ugbu a bụla. n'ihi izu n'ihi ekwesịghị ntụkwasị obi m nye onye m na-arụrụ ọrụ n'ihi ekwesịghị ntụkwasị obi m nye obodo nke m na-efe onye ọ bụla nke nwere otu ihe ma ọ bụ nke ọzọ ime n'ụzọ a nke a na-esi eme ka ndụ gbara ndị mmadụ mfe tutu onye a na-akpụpụta ihe a ọ gaala n'ụlọ ọrụ ndị a ọ na-abụ ha bịa nọrọ ihe bụ ọrụ ha abụ ime ka matasị na eleghị anya inwe nsogbu n'ụlọ ọrụ gị aghọmghọ gị ma ọ bụ na ndị ori bịara gbuka ụlọ ọrụ gị zuo ori n'ụlọ ọrụ gị na ọ bụrụ na ị na-akwụnye ha ụgwọ site na mgbe ruo na mgbe ị nwee ụdị nramahụ dị otu a na ha ga-enyere gị aka mee ka ọ ghara ịbụ ibu arụ nye gị ndị a na-ekwu okwu ya bụ ndị a na-akpọ ndị inshọransị ị na-ahụ mmadụ zụọ ụgbọala taa n'ihi adịghị ama ama ya ewere ya gakwuru ha akpabie ego ole ọ ga na-akwụ n'ọnwa otu ọ ga-abụ eleghị anya otu ọ bụla o si dapụta echi ya enwe ike nweta ụgbọala ọzọ ọ bụ ya bụ ebe m na-agaje ụmụ ihe ndị a niile anyị na-aga azụ dịka mmiri ara ehi dịka nke anyị na-eji aṅụ mmiri ọkụ n'ụtụtụ ọnụ ihe ndị a na-eme ka ndụ dị mfe n'ala elu n'ihi ego ndị na-akpụpụta ya na-eji akwụ ndị a na-enyere ha ka otu ọ ga-abụ aghọmghọ ha enwekwana ike ghara ịda gaa abịa n'akụkụ nke ọzọ nke bụ ịṅụ iyi ụgha ọ bụ otu mmiri ahụ ka na-asụ n'ite enwere m ike nweta onwe m n'ogo nke m ga-enwe ike bụrụ onye nyere otu ihe ma ọ bụ nke gbara ọkpụrụkpụ nke ga-eme ka obodo nke m na-efe bụ obodo m guzosie ike na ihe nkụta ma n'ihi na abụ m onye dowere n'okpo ebe ahụ ego si na-abata apụrụ m ime ihe ọ bụla ebe ahụ mechaa ya ma ihe masịrị m mgbe m kwuchara ihe masịrị m n'obi m amaara m na eji m ego ahụ ewere m gaa n'ụlọ ndị ọkaikpe onye ọkaikpe asị m ọ bụrụ na ị chọrọ ka ị pụta na ihe dị otu a lekwa ego ole ị ga-akwụ m ma ọ bụ ekpebie ihe a lekwa ego ole m ga-eketa na ya masị ya ekwela m ọ dị ụzọ ọ bụla a ga-esi sụgharịa ihe niile isi ma bụrụ onye nwere onwe m emechaa ihe ndị ahụ onye ọkaikpe were nke ya ma dọbiri nke ọzọ were gaa na-ebi ndụ otu o si masị m ma ihe a bụ ihe nkụta nke chineke haziworo nye obodo niile nye mmadụ niile ọ bụkwa ihe nkụta nke onye ọ bụla nke tozuru oke ife obodo ya na-etipụta arụ ya ọnya ịhụ na etikọtara aka lụọ ọlụ nke ga-ebuli obodo anyị elu ma otu onye ga-eburu mgbe o buru ụdị ihe dị otu a asị onye a na o riela nka onye o riela nka ka a na-etikagharị isi achị otu a ga-eme ya arụrụọ ihe a ga-arụrụ gaa hụ ya echi apụ ụgbọala pụchie ebe niile arụ ụlọ elu rụchie ebe niile a sị gị na emepela nke a n'ọbụ ụlọ ọrụ onye dị otu a ụba esi n'elu si n'ala yọm ihe anyị na-ekwu okwu ya n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche bụ na n'ụmụ ihe ndị a niile na nramahụ nke ọ na-eweta nye amaala onye ọbụla na-eti ihe a na-agazi agazi ma ndị ahụ kpọrọ onwe ha mkpụrụ mmadụ ole na ole bụ ndị chere na ihe niile dị ha n'aka ọ dị ha ma ndị ọzọ na-anwụ anwụ dị ka ya si wee hụ na ọhụụ ma ọ bụ na nrọ dịka e zie ya ozi a nkọcha a apụwo ụlọ ọbụla nke ọ banyere ọ ga-anọ ọnọdụ abalị n'ebe ahụ lekwa anya onye mụ na ya na-atụgharị uche nramahụ apụghị ịga n'ebe ọ dị ihe na-eme na ya onye aka ya dị ọcha apụghị ịnata nkọcha dị otu a ma ebe ọ bụla ọ bara ọ ga-eripịa ebe ahụ ị leela anya jụọ onwe gị ajụjụ sị ọ bụ gịnị wetara nramahụ dị otu a n'ezinụlọ m udo adịghị ihe ndị a na-adọkasị ezinụlọ anyị ọ na-eme ka ezinụlọ anyị daa jụọ m n'ụzọ dị aṅaa ị nwere ike ịhụ nwatakịrị nne na nna mee nta mee imoroko nwatakịrị agaghị n'iru ọkpa agwa mmadụ ejụọla onwe gị ajụjụ sị ọ bụ gịnị na-akpata ihe dị otu a mgbe ihe ike ụfọdụ ga-adaba gbim n'ezinụlọ ejụọla onwe gị sị ọ bụ gịnị na-akpata ihe dị otu a asị m na ọ bụ ebe ọ bụla nramahụ dị bụ ebe nkọcha dị biko aghọghịla m ma ana m achọ ime ka anyị matasị mgbe ihe ụfọdụ na-eme ka anyị jụọ onwe anyị ajụjụ mata ma aka anyị ọ dị na-ewetara ọha ntaramahụhụ ha eji na-ebe akwa akpọku chineke mgbe ọ bụla ha bere akwa akpọkuo chineke ọsọ gị chie obodo ahụ nnụ arọ nhuku nke nkọcha ga-abịa n'ezinụlọ gị ọ bịa ọ ga-eripịa ezinụlọ makwara gị onye mụ na ya na-atụgharị uche na o nwere ndị nwetara onwe ha n'ogo ebe a ga-ejide ụgwọ ekwesịrị ịkwụ mmadụ mgbe ọ lara ezumike nka ejide ya na-eche ka onye ahụ nwụọ ma ọ bụ na-eche mgbe onye ahụ bịara ka e kee ya abụọ anọgide ya ọdụ onye ahụ na-ata ahụhụ gị chee na chineke agaghị anụ akwa onye dị otu a abịa na ụtụ niile a na-atụ n'obodo a ga-ewepụta ya nye obodo ka e wee mee ka ọchịchị gbara ndị a na-achị achị mfe gbakwaranụ ndị na-achị achị mfe ihe m ji na-ekwu okwu a bụ ka anyị nwee mkpachapụ anya ọ dịghị onye ma ogo nke anyị ga-enweta onwe anyị taa ma ọ bụ echi ka ihe ga-eso ya bụrụ anya ọma nke chineke leworo mụ na gị ghara ịbụ eriju afọ adachi ụzọ mgbe ị na-atụgharị uche n'isi n'isiokwu a ka jehova mee gị mma n'obi ụtọ ka anyị ji na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ nke ụbọchị taa ezi onye ọma na-ege mara na ozi ọma na-eru gị nso site na Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụwa niile nwa chineke ọma na-ege mara na ị nwere ike kraị na ekwentị na 070 6363 7224 0706 363-7224 marakwa na ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo at yahoo maọbụ ma ọ bụ awrnigeria at gmail dot at gmail nwa chineke ọma na anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke na-akwado ka anyị wee nọọ n'udo anyị na mmadụ ibe anyị ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tiri mmanụ onye ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ka onye nwe anyị onye nọ n'elu igwe nọnyere ma gọzie unu ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road Aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa mara na ị nwere ike kụrụ anyị ekwentị na 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com ugbu a onye ọma na eke ntị ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche onye ọma na-ege m ntị oge ọzọ abịara nke anyị ga-eji tụle uche na akwụkwọ nsọ na ihe onye nwe anyị na-agwa anyị iji gbaa ndụ anyị ume na oge awa isiokwu nke m na-ele anya ka anyị tụle uche n'ime ya na-asị ịnwacha site n'ọkụ ịnwacha site n'ọkụ achọrọ m ka imeba soro mmepe akwụkwọ nsọ na akwụkwọ Luk oziọma dịka Luk isi atọ amaokwu nke iri na isii ọ na-asị ụtọ a jọn zara si ha ha niile mụ onwe m na-eji mmiri mee unu baptizim n'ezie ma onye ka m ike na-abịa onye m na-eru ịtọpụ eriri akpụkpọ ụkwụ ya onye ahụ ga-eji mmụọ nsọ na ọkụ mee unu baptizim nke a bụ okwu onye nwanyị, nke sitere n'ọnụ jọn nke a na-agwa anya onwe anyị bụ ndị kwere ekwe n'ụbọchị dị taa tutu anyị n'okwu a arịọ m gị isi gị n'ebere n'ebe ọ bụla ịnọ onye nwe anyị gosi anyị ihe ngosi nke sitere na ihe ọmụmụ gị pụta mee ka mmụọ nsọ kụziere anyị ịghọta onye ya onwe ya bụ na uru ọ ga-abara anyị iji wetara ndụ anyị nsacha dị ka ndị kwere ekwe n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen otu nzukọ dị nke nọ na obodo mpaghara mmiri nke nọ n'ala bekee nzukọ a were otu omume nke ụkpọrọ ha na-eji akpa echiche ọjọọ na echiche ndị na ezighị ezi ọkụ nke a ka ha na-eme kwa afọ ọtụtụ ndị nwere ike ha anụọla ihe banyere omume maka okpukpere chi ndị ha dị otu a mana otu ihe m chọrọ ka anyị ghọta ka ọma site n'akụkọ a nke anyị na-aga ịmụrụ ihe site n'ime ya nwere otu ihe nke ọ na-esi anyị ndị nzukọ a hụrụ nke ọma kwerekwa n'onwe ha si na echiche ọjọọ ọbụla nke nọ n'ime mmadụ kwesịrị ka a gbaa ya ọkụ n'ime echiche a ihe ha mere bụ na ha ga-akpọkọta ndị nzukọ niile ha niile abịa n'etiti nzukọ ha nzukọ ga-eju eju n'ụbọchị ahụ onye ọbụla n'onwe ya ga-ahaghị iji a ga-eke ha akwụkwọ n'otu n'otu ewere mkpesị dee echiche ọjọọ niile ndị ihe onwe ha nwekọrọ n'otu n'ime echiche ndị a bụ nke ha nwere ha ga-ede ya bịa kwuo n'eri mgbe oge a ga-eji gbaa ya ọkụ na-abịa mgbe ha kwuru n'eri ha ga-amalite gaa ga-egosi akwụkwọ ndị a n'iru ebe a ga-agba ya ọkụ n'ihe okpokoro nke a ga-etinye akwụkwọ ndị a ha niile ga-eguzo n'ebe ahụ na-ele anya mgbe a ga-agba akwụkwọ ndị ọkụ ha niile erechaa dịka ibubo nwanne m nwoke onye na-ege ntị na akụkọ a n'oge awa mgbe ha gbasara akwụkwọ ndị a niile ọkụ ha na-ekwerịkọta n'onwe ha si na echiche ọjọọ ibu ọjọọ nramahụ ihe niile bụ ibu arụ nke nọ n'ime ha na nke na-adịghị enye ha udo nke obi na ha niile abụrụla ihe rechapụrụ site n'ọkụ achọrọ m ime ịma na n'ime nzukọ a mgbe a ga-emesi ihe omume a ha niile ga-agụ too chineke onye ngọzi nwanne m nwoke achọrọ m ime ka ị mara na gị onwe nwere ike inwe okpokoro nke a ga-eji gbaa echiche ọjọọ ọkụ ma ọ ga-abụ ihe ha ndị mere ị na-ekwesịghị ime ma ọ ga-abụ ọdịda anyị n'ime ndụ ma ọ ga-abụ ihe ha ndị gị onwe kpọrọ asị ndị na-achọpụghị ime achọrọ m ime ka ị mara site n'okwu a nke Jọn gwara anyị onwe anyị taa si na ị pụrụ ịgba ihe ndị ọkụ site na ime ka echiche gị zie ezie gata na site n'ime ka mmụọ nsọ were ikike nke nsacha ya sacha echiche gị n'ihi na mgbe ọ na-anọchi echiche gị ọ ga-asacha ihe niile bụ ndị rere ure n'ime gị ụzọ mbụ ga-eji mee nke a bụ ichezọ ihe niile bụ ọdịda gị na mgbe ikpeazụ mee ọkpụrụ mee na gị onwe gị dị ka nwa agbọghọbịa atụọla ime kee ime ahụ n'ime onwe gị ịgbahara onwe gị mmehie Ịbụ bụ okorobịa onye na-adaala site n'izu oyi bụ nwa okorobịa onye na-aṅụ ihe anụmanụ ndị na-aba n'anya mana ugbu a ị na onye nwe anyị ị na-achọ ka mmehie ndị a bụrụ ihe agbaghara gị nke mgbe ị na-aghaghị ime bụ na ị ghaghị ichezo ihe ndị a ma gbaghara aka onwe gị mmehie nke abụọ ị aghaghị ime bụ na ị gaghị ekwe ka echiche gị niile nọrọ n'ebe ahụ mgbe niile n'ihi na ị bụrụla onye dị ọhụụ n'ime Kraịst mgbe mmụọ nsọ batara n'ime gị ọ ga-eme ka echiche ndị a bụrụ ihe rechapụrụ ọ bụ ihe jizọs njiri kwuo okwu sị na onye ọ bụla nwa nke mmadụ na-emela ka o nwere onwe ya na ọ onye nwere onwe ya mgbe niile na ọ onye nwere onwe ya ebighị ebi ya mere ọ bụrụ na nwa nke mmadụ emewo ka ị nwere nwere onwe n'ime onwe gị ịbụrụ onye nwere onwe ya ebighị ebi nke ọzọ ị na-aghaghị ime mbụ na ị gaghị ekwe ka ọdịda nke ị nwere na mgbe gara aga bụrụ ihe ga na-ete gị n'iru mgbe niile gaa n'ebe ahụ bụ echiche ndị ahụ bụ ndị nwere banyere ihe ọjọọ nke gị onwe gị mere na mgbe ikpeazụ wepụta echiche ndị a doo ha n'iru gị n'ime ọnọdụ ekpere chee ha n'iru onye nwe anyị gwa onwe gị sị na ịbụkwa onye dị otu ọzọ gwa onwe gị sị na ịbụkwa onye dara ada ọzọ n'ihi na jizọs agbaghara gị mmehie na-ekwuruwo gị site na baptizim nke mmụọ nsọ site na ọwụwụ mmiri nke mmụọ nsọ a ga-eme ka echiche ndị a bụrụ ihe erechapụrụ nke pụtara nụ si na gị onwe gị pụrụ ị pụghị ime ihe ndị a na onwe gị ị ga-eme ya site n'ikike nke mmụọ nsọ n'ihi na mmụọ nsọ mgbe ọ nọ n'ime gị ga-agba echiche ndị ọkụ mgbe ị dara rịọ onye nwe anya arịrịọ ka o si ụzọ ị ga-esi bilie n'ihi na akwụkwọ Job isi iri abụọ na abụọ amaokwu nke iri abụọ na asatọ ebe ikpetemazị na-eme ka anyị mara na anyị onwe anyị ga-amata nke ọma sị na mwuli elu na-adị mgbe anyị dara ada onye nwe anyị na-ezite anyị mwuli elu site n'ebe ọbụla anyị onwe anyị si wụrụ dapụ onye nwe anyị na-arịọ gị n'ụbọchị taa ka ị bụkọrọ ihe niile bụ ndị na-esogbu gị ihe niile bụ nramahụ gị ihe niile bụ mmehie nke ndị gara aga na mgbe ikpeazụ ihe niile bụ echiche ọjọọ ndị na-echela megide mmadụ ihe niile bụ omume ọjọọ ndị na-emegidela mmadụ ibe gị ihe niile bụ ibu iro ihe niile bụ akwaramiko ihe niile bụ izu ori ihe niile bụ ikpere arụsị ihe niile bụ anya ukwu ihe niile bụ asọpụrụ nne na nna ihe niile bụ omume ọjọọ nke ụwa na-enye n'ọgwụgwụ ya ugbu a ka ị bụrụ ha bịa n'ụkwụ jizọs kraịst ebe ihe onwe ya ga echi ọkụ nke mmụọ nsọ nke nsacha nke nọ n'ime gị mee ihe ndị a gwụsịa a ga-esite na nke a mee ka ị bụrụ onye anọchara site n'ọkụ ọkụ abụ ọkụ ọzọ ma ọ bụ ọkụ ke mmụọ nsọ ya mere gị onye na-ege ntị n'oge awa ana m eche mmụọ nsọ n'iru gị na-echekwa ọkụ ya n'iru gị nabata ya ọ ga-esi n'ime nke a mee ka ịdị ọcha ma zuo oke gbanwee dịka onye kristian onye ga-ekwusa ozi chineke na-enweghị ntụpọ onye ga-abụkwa ihe àmà nye mba niile arịrịọ m onye nwe anyị ka ọ dịrị gị otu a na mgbe onwe m n'aha jizọs kraịst bụ onye nwe anyị ezi nwa chineke ọma na-ege ntị ka anyị gbalịa bịaruo kraịst nso site na ụwa nke a gị ihe nọ n'ime ya ka anyị mee ihe ga na-atọ chineke ụtọ bịaruo chineke nso ọ ga-adịrị anyị mma n'aha jizọs amen imeela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ grant emenike onye wetara anyị ozi ọma nke pụrụ iche nke ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nye gị ịhụnanya ka udo ya chia n'ime ezinụlọ gị ka o nye gị ogologo ndụ na ahụ isi ike amen imeela onye mgbasa ozi grant emenike otu aka ka njikwa na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ ma ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township ndị nyere anyị abụọ ma anyị na-arịọ ka udo Chineke chia n'ime ndụ unu ezi enyi m kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka ị nwere ike idetara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yaho com ma ọ bụ awrnigeria@gmail.com. at gmail com ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen nwa chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo